ụmụnne n'ime chineke udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị Life World Radio Ministry aka na ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu n'ime e, ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olọgwueru nke dị n'ime Ibadan na steeti ka olu a si eru unu nso na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ nsọ na amaokwu na agba nke ochie testamenti nke ochie dịka maịka si wee dị onye amụma maịka isi nke asaa m ga-agụ naanị amaokwu nke asaa maịka maịka isi nke asaa amaokwu nke asaa ọ sị mụ onwe m n'ime jehova ka m ga-eche nche nke ọma m ga-echere chineke nke nzọpụta m chineke m ga-anụ olu m ọzọ ma mụ onwe m n'ime jehova ka m ga-eche nche nke ọma m ga-echere chineke nke nzọpụta m chineke m ga-anụ olu m ka udo nke chineke na obiọma ya nke kachasị ihe niile dịrị anyị n'oge dị ugbu a gozikwana okwu ya na anyị ndụ nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ n'ụbọchị nketa ga-abụ chineke ga-anụ olu gị chineke ga-anụ olu gị gị onye na-ege ntị chineke ga-anụ olu gị na akwa nke ị na-akwa na obi ntiwa nke iji wee chineke na iru uju gị niile na ekpere gị niile a gị na chineke ga-anụ gị n'aha jizọs ụbọchị nke taa agaghị abụrụ gị ihe efu ụbọchị nke taa ga-abụrụ gị ụbọchị nke ntụgharị uche ga-abụ ụbọchị nke ịgbanwe ọnọdụ gị ụbọchị nke taa ga-abụrụ ụbọchị mbuli elu nye gị ụbọchị nke taa ị ga-afụ ihe mgbanwe nke pụrụ iche site na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị ndị gara aga n'akwụkwọ nsọ anyị na-afụ ụfọdụ ndị nwere mweda n'ala anyị na-afụ ụfọdụ ndị ike gwụrụ anyị na-afụta ụfọdụ ndị mmadụ ndị akwara ịmụ na ndị obodo na achọ ozi ma mgbe ha chigatara na mgbe ha kpọkuru chineke anyị wee na-afọ na chineke bụ onye obi ebere anyị wee na-aghọta na chineke bụ onye amara anyị wee na-afọ na chineke bụ onye na-anụ akwa ndị ya na-ebe n'ụtụtụ n'ehihie n'abalị ka anyị lekere anya dị ka akwụkwọ mbụ nke eh, kronikụl nke e, ndị ihe mere n'ụbọchị nke ndị eze isi nke anọ ịbịago n'amaokwu nke iri bụ ị ga-afụ onye a na-akpọ jabez jabez bụ onye amụrụ n'ihe mgbu pụrụ iche nne ya wee chọcha afọ o ji aba ya ọfụhụ wee baa ya ihe mgbu wee baa ya ihe ụkọ wee baa ya afa nke gbagọrọ agbagọrọ afa nke rụrụ arụ ma nwoke a bụ jabeji mgbe ọ malitere mgbe o bilitere mgbe ọ matara ihe wee fụ na chineke nke bụ chukwu nke israel onye isi agha bụ onye na-aza ekpere adịghị bụ ndị na-akpọkwu ya wee kpọkwuru ji aka wee bere chineke aka akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bụ onye a na-akwanyere ugwu ọ bụ onye pụrụ iche ọbụla dị n'etiti ụmụ ndị ndị ikom ndị ndị ndị ndị ụmụnna ya wee kpọkwuru chineke ọ kpọkwuru onye na-achị achị ọ kpọkuo nne ya ma ọ nna ya ọkpọkpọọ nne ya e, ọnụ si ya gịnị kpatara iji wee mụọ n'ụbọchị nke a gịnị kpatara iji kpọta n'ezinụlọ a gịnị kpatara wee mee nke a chineke nke na-aza ekpere ka ọ kpọkuru wee si ya chineke na mere ebere na-azọpụta ya n'ihe mgbu na-emekwanye ka ngọzi ya wụkwasị ya n'ahụ ka o were aka ya ogwe aka ya dị ike wee jidesi ya ike akwụkwọ nsọ mere ka anyị mata na chineke zara ya ekpere dịka o si wee kpee gị onye na-ege ntị gịnị ka ị na-afụ ọnyanya chineke agwụgo ndị nyanya ndị nke karịa nke iji karịa ndị nyanya nke a nke nọ n'ime chineke agwụ ndị karịa anyị ndị kpuru isi o mepego ha na ndị nọ n'ihe ụkọ chineke enyego ihe pụrụ ihe nke ihe oke nye afọ ju nke pụrụ iche n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na chineke bụ onye na-esi n'ebe a na-ekpofu ahịhịa wee bunye ogbenye elu ibu ogbenye kpọkụ onye chineke gịnị kọrọ gị chineke nwere ha nche na uju ya akwụkwọ nsọ si na jehova nwe ụwa n'uju ya mmadụ niile na mmadụ bi n'ime ụwa gịnị na-akpa gị gịnị bụ ụkọ gị gịnị agwụka gị ọzọ na chineke ga-anụ ụlọ gị naanị ọ bụ na ije gbusi ikpere n'ala wee kpọkuo chineke nke dị ndụ ọnwụ gị anwụ etu ọ dịrị na mbụ etu ahụ ka ọ dị ugbu a etu ahụ ka ọ ga-adịgide wee ruo ebighị ebi ọ dịghị agbanwe ọ dịghị agharịpụ mmadụ sọsọ naanị mmadụ ụwa bụ ndị na-agba agharịpụ chineke anyị adịghị agharịpụ o kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke ebugo ebubo ịmaazị e ka esi asara ọnụ chineke ga-asara gị ọnụ gị ọ na-ekwusere onye na-amaghị ekwu chineke anyị zuru oke n'ihe niile n'ihi na ya ka m ji ekwu na ndị ọbụla onye ọbụla nke na-enweghị jizọs kraịst mkpakọrọ ihe niile kọrọ ya n'ihi na jizọs na-abụ ihe na-abụ eziokwu na-abụkwanye ndụ inwe jizọs inwe ihe inwe jizọs ịfụ ụzọ inwe jizọs inwe kọnekshọn inwe jizọs inwe ihe niile nke na-akpa gị ọ bụ ezie na ụkọ nwere ike ịdị ọ bụ ezie na ị nwere ike inwe dile mana ndị Igbo na-ekwukwana ịmata na dile abụghị ya ọ gaghị ajụ gị ma ọlị ọ gaghị agharịpụ gị aka ma ọlị naanị gị jidesi ike were okwukwe bịa naanị gị okwudosi ike nwanne m na nwanne m nwoke na nwanne m nwaanyị gị na-ege ntị achọrọ m ka okwukwe gị wulie elu achọrọ m ka isi n'ebe ndị nọ na gị kwudosi ike n'ụbọchị nke taa achọrọ m ịmata na Chineke ga-atụgharị gị ajụ dị karịa ka ị na-atụba anya akụgụghị ọnụ na-enweghị ego nke a bụ obere ihe besara chineke akwa si ya na ị maara na ọ ga-azọpụta gị ọ ga-azọpụta gị ọnya ya si ya na ị maara nnugo akwụkwọ ndị ochie ndị nke ọ gwụrụ ọya ha ọ ga agwụ gị ndị nke na-amaghị ụzọ ọ ga-eme ka ha mara ụzọ ọ na akwụkwọ ọ ga-enye ihe ahụ nke ị na-achọ ebe ahụ ị chọrọ ịgụ akwụkwọ chineke ga-emegara gị ụzọ ebe ụzọ na-adịghị maka onye agha nọ n'ọkụ isi na-asị gị na ọma nke ga chineke bụ onye tiri ebe ahụ akwụkwọ nsọ wee mee ka anyị mata onye ga-ekwu na ọ bụrụ na jehova kwụsie ya bụ mmalite ya bụ ọgwụgwụ ya bụ isi ihe niile ekere eke na-ekere ụwa onweghị onye kere enu mgbe ị e na-eme ka ị mara na ọ bụrụ na chineke bụrụ nna ya gudosi ike ọ ga-emere gị ihe dị egwu ọ ga-emere gị ihe ntụnanya ị ga-enwe akọ mgbaama nke pụrụ iche n'arọ a enụcha okwu a ị ga-enwe mbuli elu nke pụrụ iche n'ihi na Jehova ekwugo ị ga-amata na okwu nke a ị na-anụ n'oge ugbu a okwu nke a na-abịa nso n'ụlọ ọrụ ndị Life Word abụghị okwu naanị nkịtị Chineke na-eji ume ya na-eji okwu ya na-eji ikikere ya wa kwadosi okwu ndị ike ị gaghị afụ ụkọ ị gaghị anya ọnwụ asịgogo na ị ga-anwụ arịgoghị aka ọjọọ onye ya ekwu nke a onye bụ onye ndụ ya n'aka lecha anya n'ime ndị bịa kwere kwụrụ kwudosie ike ọ na-ekwe nkwa mezuo nkwa ọ dịghị agharịpụ ma ọlị ọ dịghị onye na-echere ya aka mgba gụọ akwụkwọ nsọ ị ga-afụ ihe omere fero n'ala ijipt ị ga-afụ ihe omere nebukadneza tie ha mmọnwụ gosi ha na bụ chineke kekere eluigwe ke ụwa o mere herod ịwa onye pụrụ iguzo onye ga-echere ya aka mgba n'ebe ndụ gịnị ọ bụ na idebe ndụ gị nye Jizọs Kraịst ma ọ bụkwa ha na ndụ gị na-ezuru ndụ gị n'ime Kraịst ọ sị na anyị bụ ndị karịrị ndị ndị agha n'ihi na onye Jizọs nọ n'ime ya onye ahụ nwee mmeri nke pụrụ iche one with God is the majority numbers kwere ma kwudosie ike okwu nkasi obi nke na-abịara ụnụ n'oge ugbu a ga enye ụnụ akọ mgbaama nke pụrụ iche ga atụgharị ụnụ ajụkere aka ụnụ si debe anya mgbe izuụka nke a na-abịa na ngwụsị unu ga-afụ akọ mgbaama pụrụ iche n'ime ndụ ụnụ unu ewee mata na okwu nke a na-abịara ụnụ bụ okwu nke si n'onye ama nke chineke ọ sigo na nyanya gị aha abịago ihe nkwudo n'aha jizọs ụkọ gị abịago na nkwụsị n'aha jizọs amụghị nwa gị abịgo na nkwụsị n'aha jizọs enweghị ego abịago na nkwụsị n'aha jizọs enweghị nkwuwa okwu iji gbasa ozi ọma na ndị nke na-ebughị e, e, agha niile ihe ndị a niile ị ga-achọ ha ị ga-afụkwa ha ọzọ n'aha jizọs mgbudi nke jeriko niile ga-abịa na nkwada onye agha niile nke ndị ndị ndị mba ọzọ na-alụsaghị ọgụ ihe niile abịago na nkwada n'aha jizọs kwudosie ike n'okwe bịarukwana nso gị onye na-ege ntị gị onye na-anabataghị jizọs kraịst dịka onye nwe onye na nzọpụta gị ogbu a bụ oge dịrị gị iji wee nabata ya ịnabata ya ị ga pụrụ iche na ndụ gị belata isi n'ebe ọ bụla nọ n'oge ugbu a ka inye chineke ndụ gị si n'ime jizọs kraịst n'ihi na ọ ga-akacha afa gị n'akwụkwọ nke ọnwụ deba afa gị n'akwụkwọ nke ndụ wee nye gị ndụ ọhụụ nke pụrụ iche ka ebe onye amụ were ọzọ ị bụ onye ya enwe mmeri n'ihi jizọs ka bụ onye nwaanyị amen onye nwa chineke lee ndị oru gị ndị a ndị hulatara isi mere ha ebere dịka isi wee kwe n'akwụkwọ nkwa na akwụkwọ nsọ gị deba afa ha n'akwụkwọ nke ndụ kacha afa ha n'aka nke ọnwụ ka ha bụrụ ndị nke pụrụ iche n'ihi jizọs ka bụ onye nwaanyị amen matakwa anyị na okwu a na-abịara ụnụ nso n'ụlọ ọrụ ndị lak wod redio Ministry unu ga-enweta n'igwe okwu m unu nwee akọ mgbaama na ajụjụ ma ọ mkparịta ụka pụrụ iche na 08056719493 ma ọ bụkwa na 08132900111 udo nke Chineke nke kachasị udo na doro n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst bụ onye nwanyị amen